Ọlụ ndị ozi isi nke iri na otu ma ndị ozi na ụmụnna n'ime Kraịst ndị nọ na Judia dum nụrụ na ndị mba ọzọ narakwarị okwu Chineke nke ọma mgbe Pita rigotara Jerusalem ndị sitere na ndị obibi ugwu wee kwugide ya okwu sị ịbakụrụ ndị ikom ndị a na-ebighị ugwu so ihe ma Pita malitere wee kọrọ ha okwu ahụ n'usoro sị mụ onwe m nọ n'obodo Jọpa na-ekpe ekpere m wee hụ ọhụ n'ime inyowu otu ihe ka ọ na-arịda dịka oke akwa ọcha nke a na-esi n'eluigwe were nkuku anọ eweda n'ala o wee bịarue ọbụna n'ebe m nọ mgbe m legidere ya anya m wee tụgharịa uche hụ anụ ụkwụ anọ dị n'ụwa na anụ ọhịa na ihe na-akpụ akpụ na anụ ufe nke eluigwe niile dị iche iche m wee nụkwa otu olu ka ọ na-asị m Pita bilie gbue rikwa ma asịrị m m gaghị eri ma ọlị onye nwe anyị n'ihi na ọ dịghị mgbe ọbụla ihe ọbụla nke rụrụ arụ ma ọ bụ nke na-adịghị ọcha bara n'ọnụ m ma otu olu zara nke ugbo abụọ site n'eluigwe sị ihe Chineke mere ka ha dị ọcha gị onwe gị emela ha ihe rụrụ arụ e wee mee nke a ugbo atọ e wee dolie ha niile ọzọ n'eluigwe ma lee n'otu oge ahụ ndị ikom atọ guzoro n'iru ụlọ nke anyị nọ n'ime ya ebe e siri na Sizaria zitere m ha mmụọ nsọ wee gwa m ka m soo ha ghara ime onwe m dị iche ụmụnna anyị isii ndị a wee sokwa m anyị wee baa n'ụlọ nwoke ahụ o wee kọrọ anyị otu ọ hụrụrị mmụọ ozi ka o guzoro n'ụlọ ya na-asịkwa ziga na Jọpa kpọta Simon onye a na-akpọkwa Pita onye ga-agwa gị okwu ụfọdụ nke a ga-eji zọpụta gị gị onwe gị na ezinụlọ gị niile ma mgbe m malitere ikwu okwu mmụọ nsọ dakwasịrị ha dịka ọ dakwasịkwara anyị na mbụ m wee cheta okwu onye nwe anyị otu ọ sịrị n'ezie Jọn jiri mmiri mee baptizim ma a ga-eji mmụọ nsọ mee unu onwe unu baptizim ya mere ọ bụrụ na Chineke nyere ha onyinye raka nke o nyekwara anyị mgbe anyị kwere na nwe anyị Jizọs Kraịst mụ onwe m bụ onye ịpụ igbochi Chineke ma mgbe ha nụrụ ihe ndị a ha kpuchiri ọnụ ha wee nye Chineke otuto sị ya mere ọ bụkwa ndị mba ọzọ ka Chineke nyere nchegharị nke na-eduba na ndụ ya mere ndị gbasara site na mkpagbu nke pụtara n'ihi Stephen, jeruru Finisia na Cyprus na antiok ha adịghị agwa onye ọbụla okwu Chineke ma ọ bụghị naanị ndị Juu ma ụfọdụ n'etiti ha ndị ikom nke Saịprọs. na Sairini ndị mgbe ha bịaruru antiok ha gwakwa ndị Grik okwu ahụ na-ezisa ozi ọma nke onye nwanyị anyị Jizọs aka onye nwanyị wee soo ha oke igwe ndị kwere wee chegharịkwute onye nwe akụkọ banyere ha wee baa na ntị nzukọ Kraịst dị na Jerusalem ha wee zipụ Barnabas ije ruo antiok onye mgbe ọ bịaruru mgbe ọ hụkwara amara Chineke ọ ṅụrịa o wee rịọ ha niile ka ha zube n'obi ha ịnọgide n'ebe onye nwe anyị nọ n'ihi na ọ bụ ezi nwoke jupụtakwa na mmụọ nsọ na okwukwe ewetụkwasị oke igwe mmadụ nye onye nwe anyị o wee pụọ jee Tasọs ịchọ Sọl mgbe ọ chọtara ya o wee kuru ya bịa antiok o wee ruo na ọbụna ogologo otu arọ ha zukọrọ na nzukọ Kraịst zikwa oke igwe mmadụ ihe na ọ bụkwa na antiok ka e buru ụzọ kpọọ ndị na-eso ụzọ Jizọs ndị Kristian mana mgbe ahụ ndị amụma ụfọdụ siri na Jerusalem rịdata na Antioch, ma otu onye n'ime ha aha ya bụ Agabọs biliri wee gosi site na mmụọ nsọ na oke ụnwụ gaje ịda n'elu ụwa dum mmadụ bi nke pụtara n'oge Klodiọs ndị na-eso ụzọ Jizọs onye ọbụla ka ihe o nwere ra wee zube izigara ụmụnna n'ime Kraịst ndị bi na Judia ihe inyere ha aka nke ha mekwara na-ezigara ndị okenye site n'aka Barnabas na Sọl